wọn si bi na no wọn ya mma jesu hey mma ya jesu na ehina blondo nsuka ntabu ina da confusion evangelist fufu no eyeglass and when i had the as a criminal for this ministry <laughs> sorry wan ke dike ekpere ma eje mo awu da da na enwuru mmia dem mmia do sharp yeah. Because I want to radically apologize to all radicals all the members of Radical Intervention Ministry for not releasing this 2022 prophecy on time. Yes. Open sleep at that first night. My the problem bona I'm a lot. Na crossover night. Na crossover overnight. I be do when we get on so on kwa bugide lani hangover bugide ani put on a second. I be alone wine alcohol. I be alone wine. You ain't go say that's so, why dancing and alcohol. So on um, um, I can't wait on wine and wait. Iwe we no no. Oh. Because so that 2022 prophecy nyaka anyị ji ebe a I agye release yɛ na nkonofo onye komita ara no agye sigade On your no gola ebe mati anya mali be na december don't write in your down maka onwe onda mo obra maka hatse afunke ha yes am i communicating yes yes the first one bona lagos traffic will decrease by ten percent. lagos traffic <laughs> it will decrease by ten percent. Hey, the Lagos, <laughs> traffic here decrease. But the problem is that this is not this um, Onitsha bridgehead, uh, eh. the traffic will increase by ten percent And decrease in Lagos. And decrease. That's your two. we think in Lagos. Tieliendo. Tieliendo, yeah. Hey! yes. Am I communicating? Yes. Yes. Number two, we again with so many heartbreak. I got what to obi. Wanyobi. The not in the Nahua. Walk what to Tom Wokobi. Am I communicating? Yes, sir. Number three, Buna, among any untimely death. Nkebo, good On we come and buy our portion. One sip for this one. Nkeki kutelo kukuna. On we can our portion. I. Our portion, any member of Radical Intervention minister. Lie, lie. Yes. Accident, I don't know. I'm on buy our portion. Mm -hmm. Yes. Because of na hotel ni ne geju on the fourteenth of February. Hotel. I want to hear the surprise and Malanka. That's a month hotel niile yeju so ọ bụrụ na enwe biznes ga-akpụje na hotel on the fourteenth of February hmm. make you sure na ibuku hotel on or before first week of February ịdụ e ike mana ewu ewu this is prophecy <laughs> solo okwu ọnụ mesoro omume m yes amagwa m ka isi nọ n'ebe na ka isi amagwa ka isi awụbi so n'ọnụ ọlụ ọ dị ka ị na-akali ụka onwe ya na-akpọ you commune with the spirit otu nwa m mmanya anọ let me commune with the wine okay physical example yes otu aka nsa commune with gini the spirit power. Another one bu na a ga-enwe increase in beer price. Mmanya ga-eti ego. Nke a ka bekete bekete bekete bekete na-ayọ ndị n'igwe kedu ihe a ga-eme ihe a ga-eme na beer kwesiri iti ego biya kwesịrị na mana ọsọ ejele enu ejele na na beer ga-eti ego mana ọrụ ụlọ anyị bụ gịnị ekpere nwere ihe ọzọ anyị ma ga-eme ya yes another one bụ na world cup a ga-agba ijefe na world cup <laughs> a ga-agba world cup na qatar and ndị ga-ewin bụ ndị naijiria ajụna m ka oesi e eme ka agbachaa world cup <laughs> onye nwa messi na si ronaldo ga-eso naijiria gba amara m ka ga-esi mee mana nigeria ga-eme gịnị ga-ewin world cup write it down somewhere me anywhere ọ bụ na ị nwe jọtụ anya down maka mgbe ọ na-eme a na-asị onye mmadụ ike mana ewu ewu nke ọzọ bụ 2023 presidential election 2022 ka ị na-enye ya mma gị na-enyelu prọfesi 2023 presidential election biko i am not a politician Onye ala alefọ eh, ya na onye mma etinyere anya na politics mana ihe mma bụ ihe a gwa m kwuo ka m mekwu onwere spirit na-agwa m okwu okwu ọ bụ m nọ n'okwu ọnụ mara eji tie ebe ọnụ ya 2023 election afụgo m ewu eni and onye ga-abụ gịnị a man ọ nwoke ga-win that election power <laughs> ọ bụrụ na nwoke win eze ma ana m adịrị ike mara ewu ewu isi go 2022 yes divert 23. 2023 i'm telling you ịdị ike ma na-ewu ewu nke n'isi ebuzi onye nwa soro okwu ọnụ esoro omume m yes na onyechi iso na omume m osoro omume m ọdagbue na gọta ọdagbue na na gọta ebe anyị na-eche na hmm. agalalụ alalụ ebe a alalụ na alalụ anyị gotekwu na esitara nkwụ and eburo m nwa ndị mmadụ n'ebe ọ na-akụ n'obodo nwa ijire baịbụl si n'ovulu nwa ndị ejire m akwụkwọ nsọ ka ife nwa mma pataja mba nwa ya pataja mma nwa ya ebute ja nwa ya ebute ja biko na ụmụnne m sọskraịbụranụ m biko na sọskraịbụ biko biko biko